Okwego, Okwego, Mama used to tell me, my son, always remember where you from. Life is never easy, my son. When you fall, you stand and move on. Gentlemen put God first in what you do. Matawa, give respect to whom is due. Eh, asimeche kwa no mena nagi. Iwa maka. Iwa maka. like it's snatching in seven You know, you know, it would be a big offense. I'll say more. It would be empty and yellow. you go, I forgive. one let you oh, I'm a me Onye Japanoka, Sammy parisi n'ụta mfe ebe ọbụla igbo na ebe na igbo bịara fa na-ekwe na ọ na-eme mara pụbụ omenala na ka mkpọna na ọkụ imebe m na-eje akụọ ma 120 achụ na ndị na-achụ anyị ka anyị chụba ife m na-achụ chukwu ma mkpa m ego bụ mkpa eji akpọm ọkụ ego nwanne ewi bịara gịnị amaghị m susu amaghị m french mana ama m anya ego katsanse nkantị ọbụla ya bụ 450 wisanse nkantị ọbụla ya bụ 850 sisansu sande ise webụludo sanse nkantị oife m nyelụ madam uk obunye m brazilian ọ gaghị uk tụrụ na uk ọ bụghịkwa naijiria Agụbandeze His Majestic Alutasia onye ndu Agụbandeze Chief Doctor Okoro Tony London Agụbandeze Mr. Kingsley Egwe onye ọma na nnobi Agụbandeze Mr. Oliver Nduka our patron Agụbandeze Mr. Chike Oheri our patron ọkome oh, akasinachi nzebnachi you know Igbo bịa ebi ka ofe nsala na asemo Igbo dịka MTN yelo anywhere you go I afọ gị Igbo nwanne jido omenala anyị ọ dị na mbụdịba ụka dị na mgbịrịgba onye ejikwa ụka sama iselu ị na-anụ onye ejikwa ụka atọ nnụ mmanụ ekene ekenelu m chifudemezue ekene ekenelu m ọnwa gburugburu onye foligwe ọtọnọmọs Ja oja ya na owu ya okwu ya anaba anaba ekene na m Tony Thomas onye ọma ekene ekenelu m Malaki Nwankwọ echefuna ikenelu m Henry Ezimo chetakwa ezi ụmụ okorobịa igwe oz na-eche gịnị nje echefu elu bi na Abuja tochukwu chukwuka Ben Goodman kinso onye nke m ya na dansa samba gị na nara toma uche china na madina ọsọ ọsọ ọsọ ezigbo mmadụ chukwu debe gị okwuli igbo ọkwagụnwanye mike a ana m ekene ifonye chi ya zelụnụ